okorobịa nwa nne m ọfọkmọp ọmamim ya bụrụ anụ ọmụgwọkọ nwe na na level ha nkwụka m na nnamdi wada na na-edo mmadụ mmadụ onye igiri mmadụ mụrụ onye ngwọrọ maka ekwe nsọ anyị if you want tell me is i condescend eji mmadụ mọnụ eji ma Jọlọbụ kwas, if you come for this, I convince you send them me. Oyibo ata o. Nwa enwe mere ọfọ come up, lala you this. Uh. Ihe na-aga ihe na-echu mụrụ ọnụ n'onye onye. Ndị uh. amaghị agwa m dị ime 35. Oche amaghị atụ nwaanyị ime, so afagha you. Nwa ndị ugbo ndị mmadụ ụkwa nwụchagwa ma nwa bụrụ na ịma atụfa mmadụ ime ta onye matụ ma iwu na ya anụchacha. Ịma mgbe ị tụrụ ime, oche na okorekwa onye ọba ga-arụ ọrụ. onye ọgbakwa amụkpe ndị owe gosi na onwe onye mmadụ mụtara ịtụ onye ọbụ ime ikwe ya na ịchọrọ onye ọzọ ya na ọsọ onye ama onye ọbụ nwụrụ anwụ ihe a kọnvishọn kpọkpọ kes <laughs> imekụtara ya chọọchị ihe abụghị n'ọchụ nwa ya dị na baịbụl ọsọ na ọma Isaiah 6:18 Osno did the case. Yeah, he very verses. Ah, you must be at it. If you can't tell I can't see notices. nne m si nwere na o nwere ebe m bie na adịla m ike n'ọdụ njem njem sanya njem njem ewu macha onye onye mmiri na meje ọchọtara gị onye onyo n'Enugwu onye na-ebe nwaanyị ruo enyi ọ gụ nụta ntụ na akụ narụbeghị n'ala ịnụta uru onye ọ ga na-ebe n'ọma wee na ọsọ nwee ike onwe ya correct for sense sense sense sense

You na now young I am I am on wake keep now. He kept. There how you how deserve. It's not biologics, biologics. Oh, corona virus. coronavirus. Coronavirus. My mama, my family people now. Coronavirus. Can you give me coronavirus? Uh, coronavirus. Corona. Virus. Corona eh, Corona Corona virus. virus. virus. Corona virus. Or oh, COVID nineteen. Boy, COVID nineteen. <laughs> COVID nineteen. COVID nineteen okay covid. Uh, covid nineteen. nwa ti gara akọrọ tí yẹ fi dẹ jẹbi ìfẹrẹ gidi kan jù. ó gẹ̀ẹ́sì. ó gbàgbé dán. ìwà àtàwọn. ẹ̀kọ́ máa. kò tẹ́lẹ̀ olópinna. amen. ẹyẹ mi nìfọn kọ àfọwọ́. chineke na chineke ọkpa chineke musa yekene jehova yewo mu. ụmụnna anyị Jehova Chukwu abịa ịwụ ewu mbrodo anya Jehova go mmanya Jehova ka o nweta nweta nke ọma mee ka nya na mmanya nọ mma eme ka okwu daa nne na nwa kpachapụ ihe ọjọọ dị iche iche onye na-anye chema ji ọjọọ hụ e, agwa gwe ụlọ abacha odo ala gara gara ka ikpuchi n'ọkọ kpọchu ma ndị ọba eji mmadụ na eji matụ mgbe gocha anyị ihe arụ mmadụ gocha anyị ihe ọjọọ na ịchọgokwa akụzi omume a chọrọ aga aha jizọs kraịst onye nwe anyị eme shọri gud ma sasasasaso na ọsọlịsọ n'afọ igwe shọri ejekwete hmm. Hey, ekesi Kelsey, welcome. Mm. o ndaina mushina nganapi no no nevane meigochewa olwechinotsidakwa mm, anekomagomai ndishikewa sisi kurava lose kushero no business